ǹdeèwonù ànyị abàtala n'àgbàta ọ̀zọ anyị gà-èji mụ̀ta etu esì èji brik akpụrụ akpụ ewu mgbidi haf brik wall. agbata nke a ga-akụziri anyị nke ọma usoro na nka eji edoli mgbidi haf brik wall.